Thank you.

nwa ọ dị mma o kedu anyị ihe eme kedu ife anyị ihe men na be anyị o wee dị mma onye ga-agwa m ife anyị ji eme na naijiria kedu anyị ihe emezi ụmụ igbo zanụ m ya onye ga-agwa m ife anyị ihe eme na be anyị kedu anyị ihe eme na naijiria o wee dị mma kedu ifeanyị emezi onye ga-agwa m ife ihe eme o ndị Igbo ka njụzi na ofe ajụjụ tata ọ bụ agụwa adịghị nkụ kpọkpọkpịsị amara abụ ife niile dị mmadụ na Naịjirịa ụmụ Igbo nwe ya o ọkwa ụmụ Igbo nwe ya akụkụ niile dị n'obodo anyị bụ Igbo fa nwere ife iruzie na laba maketi ọgwụ ụmụ Igbo na-azụ afịa oyi iruzie na laba 25 ọgwụ ụmụ Igbo nwere ya oyi mmadụ rụrụ ụlọ n'abalị ọchịlụ uche n'aka obodo naijiria ọgị niile emezi ọ bụ onye ndị ka anyị pụtalụ ya ka onye amụma egwu ji agwụ n'okwu edozie n'ụba anyị o maka na igbo na-agba mbọ ụmụ igbo malụ esi achụ ego ka anyị were anyị wee nataba n'ala igbo anyị anyanwụ eti wee tie ya mmọnwụ Igbo ka anyị dozie n'ụba gbogbo ihe okokoko e, ụmụnwa ife ji wee kọnfuzi ụmụ ikwu ọkwa chenji asị na a ga-enye anyị chenji ọ anyị ekwela wee chebenu chenji ma ya fụlọ chenji ma ncha alọ nke izizi ga alọ nke ịbụ ga alọ nke ịtọ wee gakwuo ma anyị afụlọ chenji nchacha alọ nke ịnọ wee gakwuo bụrụzie bata 18 ibu igbo wee si na ya ekwela na aya ejezi ọzọ ewebugharịa ya ma ọnọdụ wesị n'ọkwa next level asị na ọ bụzi next level ka anyị chọlụ debu. ka enu next level ka enu next level Yes, I in next level. I am on next level, not one road. On we keep one and Igbo gba gburugburu kedu ndị anyị na-alịa ọkwa herdsmen ka anyị na-ekwu Boko alam everywhere ọ akarị mmadụ ijebe n'ugbo nwanne m ọchịla uche n'aka oyi uche n'aka maka ndị herdsmen faji mma egbu mmadụ ka esi egbu ife faji mma egbu mmadụ ka esi egbu achala ejide mmadụ ebe ọ na-akọ ugbo ejide mma gbukasịa ya mgbe ife bịara ka anyị mewezieli ọ bụ ya bụ next level a na-ekwu ọ bụ ya bụ next level anyị na-anụ ime igbo dododododododo ka ịchọbanụ nke anyị o ka ịchọbanụ nke anyị o ka ịchọbanụ nke anyị o ndị Igbo ka ịchọbanụ nke anyị o ka ịchọbanụ nke anyị o maka anyị chọtazienụ nke anyị n'elu ụwa esme na ana Boko Haram ana gidi gidi tigbuo ụzọ gbuo anyị kedu ife kpatalụ ya o nwere ife na-ewe m iwe ụmụ Igbo ga-ekwentị ka m gwazi unu ife na-ewe m iwe kọmpi niile dị na Naijiria ọkwa ndị Igbo rụrụ ya ndị Igbo na-atụbata afịa ịrụzie na Lagos steeti ya. 99% of houses dị na Lagos ndị Igbo lụrụ ya 99% of houses dị n'ugwu ndị Igbo lụrụ ya Ifechukwu ji gozi ụmụ Igbo bụ anyị ọ karịrị akarị mụ na anyị ụmụ igbo dododo ka anyị nwere obi nwanne dododo ka anyị nwere obi nwanne ụmụ igbo ka anyị nwere obi nwanne ka anyị nwere obi nwanne onye anọchizire mmadụ ụzọ ebe eri nri ịnụ ụwa Biafra onye zuru nke ihe ọ na ịbịa na n'ụwa, ụwa ruru nke gị ka ị na anọchiziri mmadụ anya o ụmụ igbo dododododo ahịhịa ọka mụ na ya enwere obi nwanne onye asịkwana nna m kwuru onye amụma egwu na-agụta ya ekwulili anya m ekwu ka o si dị m n'obi igbo ka edozie nụba anyị o maka na ose ịta dịba mma na o nwere okwu nchọrọ igwu ụmụ igbo be anyị onye amụma egwu na-ekwukwu okwu ezinụlọ ofu onye kpatara ego ọ nọ n'okwu onye batala ego tata ọ nọkwa n'okwu oyi ọ bụrụ na ịbata ego ụmụ igbo odegwu kụzielu nwanne ya ụzọ kụziele ya otu isi ịkpata ego kụziele ya ka isi kpata ego onye je wee gbaba mbọ ya jee n'obodo naijiria ka mma gbuo gbuo na n'obodo anyị na-enye nna igbo gboo nke akpọrọ Ghana naijiria kpọrọ Ghana must go eh, before mana tata mụ na gị nọ tata eh, ife a na-emezi na Ghana bụ naijiria must go ka anyị na-eguzi wee gọzie ụmụ be anyị chukwu ji indọstrị wee gọzie ụmụ igbo be anyị ife niile a na-arụ alụ akpọrọ ife dị mma ọkụ ụmụ na-alụ ya ife niile a na-eri eri tata ụmụ igbo na-atụbatị ya iruzie n'ala igbo tata ebe ahụ ka e nwere African Japan ọ dị na Nnewi onye izizi lụrụ moto na Naịjirịa ọkwa nwafọ Igbo ọkwa nwafọ Igbo ịnọsi moto ose ọkwa onye Nnewi eyi ụmụ ana edo ụmụ ana edo n'oge olibe Ife chukwu nyere ụmụ igbo tata na ọ o nwere ndị na-atụ afịa ka ụmụ igbo o nwere ndị na-atụ afịa ka ụmụ igbo bụ anyị ụmụ igbo anyị nwere ife anyị nwere ife o ka anyị dozie nụba anyị igbo ka anyị dozie nụba anyị o ndị ekene eze anyị nwa chimeleze na isiofia aya adịla gị mma emeka nwa nkwọ emi satụ na isiofia ọ bụzie n'upondo nke izizi amụrụ onye na-ego odegwu onye nwelu gị nwere ife dị mma ikenga ndị eze agụ nke izizi na the CEO, Lifestyle Hotel and suit Nigeria Limited. Abụla m ụlọ onye na-ego o jele South Africa nata wee bụrụ ike nata amụla onye na-ego amụla onye na-ego n'isi ọfịa oke mmọnwụ na isi ọfịa ikenga ikenga ndị eze agụghị ikenga odegbuo odegbu abịa andozienu banyo